sị ndewo anyị ewetakwala gị ihe omume ndị bi Igbo nke na-abịara gị na UHTV Naija eji m nnukwu obi ụtọ were na-anabata gị n'ụbọchị nke taa dịka anyị ga-atụle isiokwu bụ ọpụrụiche ee asa agụpe ụzọ agụpe ọnụ kedu ka ị mere taa iji m aka na ọ na ha na-agara n'anya ya n'anya ya mana asị ihe ọma mere onye ya mekwaziara nwanne ya aha m bụ Adaeze anyanwụ adaigbo isiokwu nke anyị ga-atụle n'ụbọchị taa bụ ịgba mmọnwụ n'ala Igbo ịgba mmọnwụ n'ala Igbo ị hụtụla mmọnwụ mbụ ị maara ihe banyere mmọnwụ ịnụ n'akụkọ maka mmọnwụ ngwanị n'ụbọchị taa anyị ga-edoga anya ma gbaziekwa gị olu n'isiokwu anyị ọ bụghị naanị m nọ ka ị na-ele anya ị ga-ahụ agadaga nwa nwoke onye mụ na ya nọ aha ya bụ Eze Tokwu Bonaventure Chinedu Nze aka ekpuchi ọnwa ọ bụkwanụ onye amaebu ebe na-atọ nke dị n'ime ọchịchị obodo Ọsụ nke steeti Imo Nze aka ekpuchi ọnwa nnọọ Adigbo ya gaziere gị o ya bụ ịnụ n'olu ya olu ya na-ada gem gem k'ogene ọ dị mma ee ya bụ onye ga-agbazi anya olu n'ụbọchị nke taa banyere isiokwu nke anyị n'aka nke bụ ịgba mmọnwụ n'ala Igbo iji gaa n'ihu nze chọrọ m ịjụ gị gịnị bụ mmọnwụ ndewo ndewo Adigbo ekenekwa gị na-ege ntị ekenekwa ịgba mmanwụ n'ala Igbo nọ n'usoro omenala Igbo mana aga m ebido n'ịkọwanụ ihe bụ mmanwụ hmm. dịka usoro o si bido mgbe anyị ji malite maka na ọ ihe ndị nna nna anyị bidoro anyị hụtara mmanwụ dịka ee eh, ihe eji edobe iwu n'obodo dịka ihe ndị nwa bekee kpọrọ polis so anyị hụtara mmanwụ dịka ihe eji edebe iwu na ihe eji emekwa obi aṅụrị n'ala Igbo ndewo ndewo maka nke ahụ dịka nkọwa gị siri dị maka na enwere ihe a na-ekwu ekwekata okwu asị na ihe a na-eyikwasa na ọ bụ mmadụ eh, bụ ihe na-eyi ihe ahụ kama na ọ bụ ejiji ejiri iji gosi eh, ndị nna nna anyị ha maọbụ ndị nna anyị ha nwụrụ anwụ kedu ihe jikọtara ịgba mmọnwụ na ndị nwụrụ anwụ ndewo eh, na nke ahụ abịa n'ihe gbasatara ihe eyi eyi ma ọ otu mmanwụ si bido ma ọ ihe gbasatara mmanwụ hmm. ee eh, mmanwụ dị n'iche n'iche e nke bụ mmanwụ isi bụ mmanwụ nke ahụ ndị mbụ hiwere nwekwe ndị ọzọ na-esote ya dịka ee eh, enwere nke a na-afụ dịka ekpo enwekwere ụlaga nwee eze nwugo dịka mmanwụ dị n'iche n'iche ihe m na-achọ ka m kọwa bụ na mmanwụ dị n'iche n'iche hmm. mana e nwere nke bụ isi mmanwụ nke ahụ eh, a na ka ndị mụrụ anyị si kọwara anyị ọ bụ ndị nwụrụ anwụ ka a na-akpọlite mmụọ ha ha nọrọ n'ime nke ahụ were nke ahụ bụ nke eji eje ọrụ ya bụ mmanwụ nọ n'ala Igbo nke ahụ bụ isi mmanwụ Hmm, ya bụ na n'eziokwu okwu a na-ekwu na ihe a na-eji ekpuchi eh, na ọ bụ iji gosipụta ndị nna nna anyị ha maọbụ anya ha iji were mmụọ ha wee gaa rụọ ọrụ n'obodo maọbụ dozie obodo na ọ bụ eziokwu onye Igbo ibe m ịnụ naanị ya taa ya bụ na ihe a na-akpọ mmanwụ ọ bụkwazi mmụọ nwụ na mkpọrọ aha ya kpọmkwem ehe mmụọ ndị nwụrụ mmụọ ndị nna nna anyị ha imeela na nke ahụ nze aka ekpuchi ọnwa ee eh, ya bụ inyere anyị nkọwa kọwaa ihe bụ ịgba mmanwụ gwakwazi anyị ihe bụ mmọnwụ kpọmkwem achọkwara m ịjụ dịka isi kpọtatụla ụfọdụ aha mmọnwụ mmọnwụ ndị a ha bụ otu na ibe ha dịka o si wee dị ị nwere ike ịkpọpụta ya ịkọwa otu maọbụ abụọ n'ime ha ndewo ndewo adịgbo ee dị n'ụdị n'ụdị mm. mana dịka m sikwa na-ekwu enwere nke bụ isi mmanwụ ya nke ahụ ndị nna nna anyị ha na-akpọlite mmụọ ndị nwụrụ anwụ ha esonye ka abụ nke eji eme den eh, abịakwa enwere ndị ọ dị na n'iche n'iche obodo ọbụla nwere nke ha na-eme hmm. enwere ndị na-agba oru, nwere ndị na-agba okorosha ọ n'iche mana dịka anyị na-ekwu n'ụbọchị tata ihe anyị na-ekwu bụ maka ike eh, ahụ akpọrọ mmanwụ n'usoro omenala Igbo nke ahụ obodo ọbụla nwere ya nwere otu ha si ahazie o nwekwara na otu esi emee ọwụghị onye ọbụla na-ama ya nke ahụ a na echi ya echi. ee eh, ndị onye ọbụla banyere ihe a na-akpọ ya bụ ịma mmanwụ onye ọbụla mara mmanwụ anaghị emekọ ihe maọbụ ọ bụ kpaa nkata dịka ya na onye na-amaghị mmanwụ a na-akọrị akụkọ ihe gbasatara mmanwụ hmm. ọ dị mma ya bụ na abụghị m onye otu mmanwụ o ee ya bụ ihe anyị na-eme ebe a bụ nkụzi aka ekpuchi ọnwa ee ọ dị ka ịbụ onye gbarala mmanwụ maọbụ ịnọ n'otu mmanwụ ehe eh. eh, ya bụ na ị nwere ike ikwu okwu banyere mmọnwụ mana mụ onwe m eh, ya ewutekwala gị ohim m na-eme bụ nkụzi maka na ihe banyere ala Igbo ahazichara ihe niile ahazi enwe nke ị nwere ike ikwu nwe nke ị nwere ike ime maọbụ nke ị gaghị eso ya bụ arịrịọ ka m na-arịọ n'ihi na abụ m nwaanyị amakwazi m nwaanyị anaghị ekpu mmọnwụ maọbụ gbaa mmọnwụ <laughs> <laughs> n'ala Igbo ọ dị mma ya bụ na ihe niile nwere nsọ ya bụ ka ị siri kwuo banyere ihe ndị a ị nwere ike dịka n'obodo gị ya bụrụ ma nọ na-agba mmọnwụ maọbụ ịkpụ mmọnwụ ị nwere ike ịkpọpụtara anyị aha otu ma kọwatụ banyere ya nakwa ọrụ eji ya arụ n'obodo ndewo ndewo adigbo e, ọha na eze na-ege ntị abịa n'obodo m si pụta dịka obodo amụ ibu ebe na-atọ n'ime ọsụ okpuru ọchịchị ọsụ anyị nwere mmanwụ nwee ugo nwee ụlaga mana ka m bido na nke obere wụ ihe anyị na-akpọ nke ahụ bụ ụlaga dịka otu a emume ekeresimesi dị ugbu a mm, ụmụaji na-ewuru nke ahụ na-agagharị mgbe ụfọdụ ha agagharịa n'ime ahịa na-agba egwu ndị nọ n'ime ahịa na-enye ha ego mgbe ụfọdụ kwana ha gaa n'ụlọ n'ụlọ mana otu ihe siri dị kịta amaghịzi m ma aka na-eme ya nke ọzọkwa wụ nye dịka eze ugo ma ọ wụ ọzọ ka mkpọ dịka anyị na-akpọ nke ahụ nwere nwe nke eji eme emereme ebe dịka ebe mmadụ nwụrụ na onye ọgọ na-abịa ịtụ uli hmm. ee o nwere ike ịkpọrọ ụdị aha ha eduje ya onye ọgọ ha eduje ya soro ga tụọ uli ebe mmadụ nwụrụ mana nke m na-ekwu ihe bụ mmanwụ n'ala Igbo nke ahụ bụ isi mmanwụ nke ahụ dịrị onwe ya and uh, dịka o si dị nke ahụ ọwụhụ onye ọbụla ka a na-akọwara ihe gbasatara ya naanị ndị mara mmanwụ uh, dịka ndị ma ihe nọ n'ime ya bụ ndị na-ekwu ihe gbasatara mmanwụ ya mere otu ọ dị ugbu a ee uh, anyị na-ekwu ihe gbasatara usoro omenala Igbo mana ọ bụghị ihe ọbụla gbasatara ya bụ mmanwụ m na-ekwu maka ya ọ bụghị ihe ọbụla gbasatara ya ka m ga-ekwu ebe a mana otu o si na dị obodo ọbụla nwere nke ha na ụdị mana ya bụ mmanwụ m na-ekwu maka ya ka ahụ wee isi ehe ọ na-abụ dịka otu a ekeresimesi si abịa kịta enwere ike jee n'obodo a sị na obodo dị otu a na-abịa ịgba mmanwụ n'obodo dị otu a aga ebe ahụ agbalie mmanwụ esi ebe ahụ tiri ya lọtawa n'obodo ebe ndị nwere ya a na-enwekwanụ ọgbakọrọ ebe a na-akpọ ọda mmanwụ eruo ebe ahụ ebe ahụ ka a na-anọ tie ya bụ mmanwụ nke ahụ mmanwụ nke a m na-ekwu ahụhụ mgbe ọbụla ka ọ na-apụta ọ na-enwerịrị dịka ihe mee n'obodo enwere ike mgbe a na-arụchasị ihe ụmụ nwaanyị daa iwu ọya bụ mmanwụ nke a na-eji agagharị ma ọ bụ ịga gbaa ụgwọ enwee ihe mere n'obodo ọya bụ mmanwụ dịka m si kwu na mbụ ụnụ ewele iwe na m na-etinye ya bekee ya bụ mmanwụ ihe ejiri ya mere wu polisi mmanwụ polisi aka ya ee onye nwa bụ nke eji agagharị n'obodo ga gbaa ụgwọ maọbụ onye dara iwu nyanwa ka iji aga ebe ahụ ga-emede ihe anụna na ọnwụghị onye ọbụla na-ama anya maka nke ahụ naanị sọ ndị mara mmanwụ bụ ndị na-ama ihe gbasatara nke a m na-ekwu ndewo ndewo ya gaziri gị nze aka ekpuchi ọnwa maka ịtachụkwaje eze na ajụjụ ahụ nke m jụrụ gị ya bụ dịka nkọwapụta gị siri dị ikwutere okwu ihe kpọrọ ekeresimesi ee eh? eh. <laughs> eh, dịka oge anyị nọ ugbu a ọ bụ ọnwa disemba ọnwa eji abanye maka afọ ọhụrụ ọnwa eji emekwa ncheta ọmụmụ kraịst ehe maọbụ ncheta ọmụmụ kristi ịbịala anya n'okwu a bụ ekeresimesi ka anyị gafetu n'okwu anyị na-ekwu nwatakịrị ekere n'ala igbo ile ya anya ọ bụ ihe nlereanya ihe mkpa obiọma ekere dịka o o si dị ihe eji eme ihe mkpa ọchị ihe mkpa obiọma ee dịka anyị si ekwu okwu banyere mmọnwụ nakwa ncheta ọmụmụ kristi ya bụ emume ahụ a na-eme isi na be gị mmụọ ọnwụ na-apụta ya bụ nke anyị na-akpọ mmanwụ o nwere ihe jikọtara mmọnwụ na ncheta ọmụmụ kraịst ndewo ndewo e, n'eziokwu eziokwu ee n'emume ekeresimesi ọ gbasatara ihe ndị ụka ma ọ chọọchị dịka anyị mana mmọnwụ ihe omenala Igbo mgbe ụfọdụkwa dịka otu e nwere ememe ekeresimesi ugbu a ọwụkwa ihe ndị obodo ji eme onwe ha obi aṅụrị ehe dịka ekeresimesi a na-abịa a na-agbakọkwa tie mmanwụ like ọ bụ na enwere ụmụaka anyị ndị nọ na mba kemgbe ọtụtụ afọ na-alọtabeghị ụlọ ọwụ mmanwụ a ka ọ ga-awụ ha bịa ebe a na-eti mmanwụ ha enwe ike hụtarịta onwe ha keleta onwe ha eji ya emetara ihe obi aṅụrị n'obodo ndewo ndewo ya gaziri gị ya bụ dịka a na-achụ afọ na-akwado ịba afọ ọhụrụ ndị Igbo nwere emume nke ha na-eme ya bụ ka a na-eme mmemme a na-akwado ịbanyezi n'afọ ọhụrụ e, ndị si ebe dị iche iche ha na-abịakọta ọnụ ndị si n'ezinụlọ pụrụ ofesi maọbụ nụọ ụzọ ije ha na-alọta ha na ezinụlọ ha hụkọrịta nke ha ji enwe aṅụrị obodo kwa n'ihe emume ha dị iche iche maọbụ ihe ha ji akpọ onwe ha obiọma ha na-ebupụta mepụta ya n'ọgbọ dịka mmọnwụ a mm. eji kpọọ obiọma mgbe ahụ ya ghọọ ekeresimesi ihe mkpobiọma, ihe ntọọchị oh, n'ala Igbo nke magwaziri na ọmụmụ Kristi ya dịzie ka ihe anyị na-akpọ ekeresimesi ọ bụ ncheta ọmụmụ Kristi ịhụnanya ya bụ na anyị ga-ejikwa ngwa eh, matakwa ihe banyere nke a n'ihi na okwu a ekeresimesi na ncheta ọmụmụ kraịst maọbụ ọmụmụ kristi eji maka na ọ wụghị otu ihe ya bụ na ọ bụghị otu ihe ị maka uru a na-eketa n'ịgba mmọnwụ maọbụ ihe ndị eji maka ha agba mmọnwụ ee nke ọzọ a chọrọ m ịjụ gị dịka o si dị anyị ekwuola ihe banyere okpukperechi kraịst enwere ka okpukperechi kraịst a si emegide ịgba mmọnwụ n'ala igbo ndewo ndewo ee n'eziokwu eziokwu e, ụfọdụ a na-asị na ihe na ọchịchịrị enweghị mmekọ mm. mana o si n'otu onye siri ghọta ee eh, n'ikwu eziokwu ihe gbasatara mmanwụ dịka m kwuru na mbụ ọwụ otu a na-eru onwe ogo mmadụ ga-eru ya abanye amara ya mmanwụ ana mgbe ahịa a maara gị mmanwụ isonyela o nwere iwu nọ n'ime eh, otu ụka ga na-anaghị adabacha ha abụọ a na-arụkọcha ọrụ n'ikwu nke bụ eziokwu mana dịka onye nwere mmụọ okpukperechi a na-ekpere chi a na-ekpere chineke na-agakwa chọọchị mana eh, dịka m siri akwụkwọ nsọ si were nke siza nye siza were nke chukwu nye Ah. otu a ka m ga-esi <laughs> kwubide ya ọ dị mma maka ọsịsa gị ahụ onye na-ege ntị ị ga-eji n'ire gị wee gụọ gị ọnụ ịmarala ihe dị na ya ya bụ okwu mmanwụ anaghị ekwuchata ya ekwuchata n'ihi na ọ bụ ndị nọ n'otu abụba ahụ otu mmanwụ otu ọkọnkọ otu ekpe ha bụ ndị maara ihe nọ na mmanwụ ihe ha na-asụ dịka asụsụ ha n'ihi na mmanwụ ejimaka na o nwere asụsụ ọkwa n'ezi ọ dị mma e nke a nwere ike iji kpọlatụ anya azụ mgbe anyị kwuru maka nsibidi bụ usoro mbụ ejiri kụzie igbo maọbụ depụta ihe na igbo nke na igbo ọnụ nke kpatara nsibidi anyị kwupụtara mgbe ahụ na ọ bụ ndị otu nzuzo dịka otu ekpe otu ọkọnkọ otu mmọnwụ otu abụba ndị dị ya aṅa bụ ndị matara ya n'ihi na ọ bụ ndị nọ n'otu ahụ ka a na-akụziri ya bụ m isoghi ya ị gaghị amata nke a wee dubatazi anyị nke anyị ji na-ekwu na mmọnwụ nwere asụsụ ee eh, nke ha na-eme gịnị ha na-asụ ya bụ ma ọ bụrụ ma ị bụghị onye otu ahụ ị gaghị aghọta ya agakwa ya akụziri gị ọ dị mma mmọnwụ na-ekwu okwu ya anyị ekwuola otu ya na okpukperechi si eme ya bụ nke a na nke a anaghị agakọcha hmm. ee eh, mana anyị si na ihe anyị na-emezu mgbe ụfọdụ anyị si omenachukwu anyị were ihe omenala ahụ bịawa n'ụka eh, ka emezie ya dịka ndị nọ n'ime chukwu ehe mana achọrọ m ịjụ gị mmọnwụ a na-ekwu okwu ya a na-eji ọgwụ agba ya enwere ihe dịka ịchụ àjà tupu ebupụta mmọnwụ na ihe ndị ọzọ ha na-aga n'ihu arụsị gaa mee tupu ebupụta mmọnwụ ndewo Eh, ndewo adịgbo ee eh, n'eziokwu dịka m kwuru na mbụ a sị m na ihe gbasatara mmanwụ a na-akọcha ya otu ahụ hmm. mana eh, dịka m si ghọta ya ee dịka kwa onye mara mmanwụ eti mmanwụ ọsịsa m ga-enye gị na nke a ugbu a bụ na ada agba aka eti mmanwụ hmm. a na-agba aka eti mmanwụ ya wụ ọsịsa m ga-enye gị so onye na-ege ntị werezi obi ya gụkọọ ihe ọ pụtara <laughs> ọ dị mma e, ya bụ e, gị mara ya ị mara na ya ma ị makwanụ ya ị maghị ya e, dịka ọ dị na mgbe gboo n'ịgba mmanwụ maọbụ ebumnobi ndị nna nna anyị ha jiri hiwe mmọnwụ ichere na ọ bụ ihe ndị Igbo nke ugbu a ndị agba ọhụrụ a na-agba mmọnwụ ji maka ya wee na-agba mmọnwụ ndewo ndewo nwanne m nwanyị n'eziokwu eziokwu eh, ihe agbanwechala. ebumnobi eh, ndị mbụ hiwere mmanwụ anyị ji wee hiwe ya n'ikwu eziokwu eh, ndị ugbu a emebichala ya emebichala ya mana otu o na dị ndị ghọtara ihe nọ n'ime ya na-emekwu ya amaghadị m ma ọ ya metere ihe na-eme ya ịma onye ọbụla nwere agbụrụ o siri pụta nwee ihe nọ n'agbụrụ ahụ nwee ihe ọ na-esonye ee mgbe ụfọdụ ụmụ ihe ndị a na-emebizikwa emebi dịka site na chọọchị ma ọ bụ site n'omume mmegharị na-emebisi ihe gbasatara mmụnwa a mgbe ụfọdụ ama mmụọ ya na-ebute eh, ọnwụ ọnwụ ike a ma ọ bụ ụdị ihe a na ụdị ọgba aghara anọsụ n'obodo maka mgbe ụfọdụ ọ nwere ike nwee ihe ndị hiwere ihe a ji hiwe obodo ahụ mana ndị tolitere etolite bịa tolitezie ma ha na-eso usoro ihe ahụ o nwere ike nyebe nsogbu mgbe ụfọdụ ha na-aghọta ebe ihe na-eme ha si dịka otu m si ghọta ya otu a na ka m ga-esi kọwatatụ ya ndewo ndewo maka ikwupụtakwara anyị nke ahụ n'ụzọ pụrụ iche onye ma na-ege ntị ọ bụ na UHTV Naija ka isi na-anụrụ olu anyị n'ihe omume ndị bi Igbo nke isiokwu ya bụ ịgba mmọnwụ n'ala Igbo onye mụ na ya nọkwa bụ nze aka ekpuchi ọnwa eze tokwu Bonaventure Chinedu onye ama ebe na-atọ nke dị n'ime ọchịchị obodo ọsụ nke steeti imo ọ bụ ya bụ onye na-enye anyị nkụzi na-agbazi anyị olu na-agwa anyị okwu dị iche iche banyere isiokwu nke anyị ji n'aka n'ụbọchị taa ya bụ dịka ọ na-agwa anyị okwu atọ ntị gị n'ala na ị ga-amụta ọtụtụ ihe ọ gaghị aghọ gị ahịa nke a ga-enyere gị aka ọ bụrụ na ị bụ onye nwere ụmụ ị nwere ike iji ya kụziere ha gbazie ha olu dịka anyị na-eme ihe a iji kwalite asụsụ na omenala igbo ka ọ ghara ịnwụ anwụ anwụ ka uche gị ghara ịpụo uche gị dịkwa na ya na-egekwa ntị na UHTV Naija oge ọbụla maka ihe omume ndị dị otu a ndị ga na-atọ gị nenene na ahụ ọ dị mma o ee eh, iji wetakwa nke ọzọ maka ọchịchị a na-ekwuzi ugbu a enwere ọchịchị ime obodo nwee ọchịchị gọọmenti eh, ma gị lee anya mgbe ụfọdụ ọ dịka gọọmenti na-enye iwu nke nwere ike imetụtatụ Eh, eh, omenala maọbụ megide omenala o nwere ka iwu gọọmenti maọbụ gọọmenti na onwe ya si emegide maọbụ ewepụta iwu nke na-emegide ịgba mmọnwụ n'ala Igbo ndewo eh, ndewo ee ihe m nwere ikwu na nke a bụ na gọọmenti bụ anyị nwa ọ mmadụ wụ gọọmenti gọọmenti wụkwa wụ gọọmenti ee eh, ihe m na-akọwa ihe m na-achọ ikwu bụ na o nwechaghị iwu gọọmenti na-etinye na-emegide iti mmanwụ mana ihe na-ebute mgbe ụfọdụ ọ dịka gọọmenti o tinyere iwu na dịka m siri kọwaa ya na mbụ ọgbọ nke ugbu a na-emebisizi ihe gbasatara mmanwụ dịka abịa n'obodo enwere ọgbakọrọ ebe a na-eti mmanwụ ihe a na-akpọ ya ọda mmanwụ hmm. mana mgbe ụmụ okorobịa bịara tibezie mmanwụ mgbe ụfọdụ ha apụta n'iro bekee nọchie n'iro mgbe ụfọdụ enwere ike ka a na-eti mmanwụ ahụ na-eme ma e, ihe a na-ebughị n'uche eme mmanwụ nwere ike chụọ ọsọ e, ụmụaka na-agba ọsọ agbakeri moto moto akụtuo ha mgbe ahụ awụrụ ihe ọzọ so ụmụ ihe ndị a gọọmenti tinye ego di ya anya na iwu nke ahụ anyị agaghị etinye ya ọnụ maka na dịka m siri ghọta mmanwụ ekwesịghị ị na-aga n'iro bekee enwere ọda mmanwụ ebe a na-eti mmanwụ na eji gbalie mmanwụ ọ bụrụ na e ebe ejiri gbalie mmanwụ mmanwụ gafetekwe ya gaa n'ọda mmanwụ ebe a na-eti mmanwụ mana dịka ị na-eti mmanwụ were ya na-akpa aghara ma ọ were ya na-emebi ihe ọ kachasị mmanwụ ikwuchi n'iro bekee gọọmenti nwere ike itinye iwu maka na obodo ọbụla nwere ihe na-achị ha ndewo nwanne ndewo ya bụ dịka eh, ihe anyị nọ ugbu a bụ oge emume emume dị iche iche gara ibe ya elu ị ga-ahụ ndị ga-eburu mmanwụ ha hapụta na ama bekee e wee na-akpagharị mgbe ụfọdụ ha kpuchie ụzọ nke na mmadụ nwere ike ịkwụrụ ebe ahụ ihe dịka elekere e, ise elekere atọ Eh, na ihe dị aṅa nke ahụ bụ ihe adị mma dịka aka ekpuchi ọnwa si agwa anyị ya bụrụ na gọọmenti wepụta iwu si ihe a ndị mere ihe a obodo bupụtara mmanwụ ha lekwa ihe a ga-eme nke ahụ abụrụla na imebi iwu ahụ rụọ ya a ga-eri gị iwu mee gị ihe sọrọ ha ya bụ na ụzọ bụ ụzọ mmadụ niile ọ dị mma ya bụ ka anyị na-eme emume ịkwalite omenala anyị kwalite asụsụ anyị ka anyị ghara iji ya emegidekwa onwe anyị kama ka anyị mee ya n'ụzọ tosiri etosi n'ụzọ ọ ga-eji nyere anya aka onye hụkwa ya ọ si n'ezie omenala a kwesịrị nṅomi omenala ndị ọzọ nwekwara ike bịa e, werekwa ya gaa na nke ha n'ihi na o nwekwara ike e, si na mba gakwa na mba eweretụ ihe dị na mba tinye na nke ọzọ ọ dị mma maka ihe niile nke ịkọrọ anyị ebe a aka ekpuchi ọnwa n'ịga n'ihu achọrọ m ịjụ gị e, banyere ọghọm nwere ike isi na ịgba mmanwụ adapụta ikwuola maka ọ bụrụ na apụta n'okpuru ụzọ kọwamiere anyị dịka mgbe ụfọdụ anyị na-ahụ ndị mmọnwụ na-ebu mma ụfọdụ na ebukwa azịzi egbe n'ihi na anyị nwere ike ịgbakọta mmọnwụ ihe ga-aga n'okpu anyị ha na mmadụ adaala ee eh, agbagbuola onye a biko enwere ihe ọghọm ndị na-esi n'ụdị ihe adapụta mm, eh, n'eziokwu eziokwu ekwuburu m ya na mbụ si na ihe eji hiwe mmọnwụ na otu esikwa na-eti mmọnwụ na ọgbọ nke ugbu a na-emebicha ya hmm. ha emebichala ya eh, nke a e kwuru ugbu a agaghị m asị na ọwa asị maka ọ na-eme ọtụtụ mgbe ee eh, a na-eweta ozi na ihe dị ụtọ a ma ihe dị ụtọ a mere n'eziokwu eziokwu agaghị m ekwu ọtụtụ okwu na nke a kama na ihe m chọrọ ka m kọwa na ọgbọ nke ugbu a na-etizi mmanwụ a a na-etizi ya otu esi eti ya n'eziokwu mmanwụ ekwesịghị ị na-ebu mma mmanwụ ekwesịkwa na ị na-eji egbe ma ọ bụ anya ike dịka anyị na-akpọ ya ụmụ ihe ndị ahụ nwere ike imerụ mmadụ ahụ naanị ihe mmanwụ nwere ike iji n'aka wo osisi hmm. ehe onwe ihe mmanwụ ji akpa ike ihe ndị be enwe onye na-eso mmanwụ onye ahụ ga-eji ọmụ n'aka na-adọkpụ ụmụnwa ahụ ihe a na-akpọ ya wụ ọkpa dubedube dịka anyị si akpọ ya na nke anyị onwe ihe mmanwụ ji akpa ike onye na-eji ya wụ ọkpa so onwe ihe mmọnwụ chọrọ ime ma ọkpa ọkpadugbedugbe ahụ ka ọ ga-agwa okwu ya bụ onye isi mmọnwụ onye ahụ na-adọ mmọnwụ ahụ ya enye ya ihe ọ chọrọ ihe mana ọ bụrụ na ọ dị ka mmanwụ ibu egbe ma ọ ibu mma ma ọ ọnọghị na iwu mmanwụ ya ka m ji kwuo na ọgbọ nke ugbu a na-emebisizi ya bụ mmanwụ emebisi n'uche nke gị ndewo o nwere ihe ga-achọ ka ewebata n'ịgba mmọnwụ nke na-adịghị na ya na mbụ maọbụ ugbu a maọbụkwanụ ihe ị ga-achọ ka esite n'ịgba mmọnwụ wepụ kpamkpam ndewo ndewo ee abịa n'ihe itinye etinye n'eziokwu eziokwu ndị hiwere ọdịnala mmanwụ a ha emechali otu o siri dị enwe nke m ga-etinye n'onwe m maka na anyị adịghị etinye etinye mana o nwere ihe ndị na-atịtasị anya ma ọ bụ ihe ndị na-ebute nsogbu ekwesịrị mm. iwepụ ee dịka mmanwụ ikwuchi na iro oyibo ma ọkwanụ mmanwụ iji ihe ọbụla nwere ike imerụ mmadụ ahụ hmm. ee eh, onye m na-ekwu bụ ee eh, ihe a na-akpọ ya okwuru and mmanwụ ọbụla nwere akatakpo ya wee ebe mmanwụ ahụ si apụta ọ ga-adị mma n'iji hazie ya ka ọ na-aga ofụma dịka otu ahụ ndị mbụ si kwuo ya tupu mmanwụ esi n'okwuru kpuo ma ọ pụta akatakpo kwesịrị ileru mmanwụ ahụ anya mara ụdị ihe o ji na otu o si wee pụta ọya wụ ihe m chọrọ ka m tinye so e nwere ihe ndị ekwesịrị iwepụ dịka m si kwuo ya ugbu a ihe ọbụla nwere ike imerụ mmadụ ahụ mmanwụ ekwesịghị iji ya n'onwe ya so akatakpo ma ọkwa na okoro mmanwụ ahụ si apụta kwesịrị ileru mmanwụ anya tupu mmanwụ ekpuo ndewo ndewo ya gaziri gị ee asị okazi anaghị eju akpa tupu apịachie ya ọnụ ya bụ na dịka o si dị anyị ụgbọ anyị akụwala e, kwarapụ kwarapụ aga m achọ ka inye onye na-ege ntị ndụmọdụ tụmadịkwa ebe o metụtara ndị otu mmọnwụ ndị na-agba mmọnwụ nakwa ka o si metụta ịkwalite asụsụ na omenala Igbo ndewo e, ndewo e, ndị na-ege m ntị na ndị na-anụ olu m biko ndụmọdụ m chọrọ inye bụ na-ahala na ihe a gbasatara mmanwụ ya isiokwu anyị ji ebe a n'ụbọchị tata ihe gbasatara iti mmanwụ ọwụ ọdịnala dịbu adịbu gboo gboo hmm. adị na ndị mbụ ahụ hiwere ya ha mere ya ya agụ ofuma mana ndị ugbu a bịaziri na-eme ya ya dịka ihe mmadụ na ibe ya ji onwe ya na ibe ya na-ese okwu ya were mmanwụ gawa onwe ya na ibe ya nwere obere ya ya were mmanwụ gawa so ndụmọdụ m na-enye bụ ka anyị nwee ike wechighe obi anyị azụ ka anyị dowesị akpa ihe ahụ otu ahụ ọ dị bụ mbụ mmanwụ wụ ihe eji eme obi aṅụrị otu dịka m kwuru na mbụ otu ekeresimesi na-eru kịta mmanwụ kpuo ọ na-enye obi aṅụrị ọnwa ụmụaka anyị ndị nọ na mba ndị lọtaralanụ ha ewere ya hụtarịta onwe ha ha enwe obi aṅụrị mana abịazie na-eme nke ee eh, agbaala mmadụ egbe egbuela mmadụ mma emela nke a maọbụ na anọchiere n'okporo ụzọ oyibo mgbe ụfọdụ ọ na-ebute fachi fachi okporo ụzọ hmm. ee so ụmụ ihe ndị a bụ ihe m na-ekwu na ekwesịrị iwepụ ya n'onwe m so ndị ọ dị n'aka kwesịrị ileru anya mana ka anyị hazie bikọs ihe awa omenala edewere anyị anyị anyị nọwa ịkwalite ee eh, asụsụ na omenala Igbo ndewo nwanne ndewo ụwa dịkwara gị mma o ya gazere gị ya bụ gị onye gere ntị ị ya n'ọnụ nzi aka ekpuchi ọnwa Bonaventure Chinedu Ezetokwu onye amaebo ebe na-atọ nke dị n'ime ọchịchị obodo Ọsụ nke steeti Imo ịmatala ihe bụ mmọnwụ mata ihe bụ ịgba mmọnwụ mata ọtụtụ ihe dịgasị iche iche uru mmọnwụ bara n'ala Igbo ihe eji ya eme ehe tụmadịkwa ka o siri metụta obibi ndụ ndị Igbo dịka ịkparịta onwe ha obiọma iji mekọrịta dịka nwanne na nwanne obodo na obodo ee eh, maọbụkwanụ iji dozie obodo chetakwa na ọ gwara vzdelávanie na ihe a bụ mmụọ mmụọ ndị nna nna anyị ha nke na-eyiri ya a na-asị na ndị nna nna anyị ha apụtala o eh, ya bụrụ ndị mere ihe dị aṅa ihe ala sọ nsọ ihe ọjọọ ehe eh, ha ebido yọwa mgbaghara anyị agakwa eme ya ọzọ ha ebido doziwe onwe ha haziwe onwe ha n'ihi na ịhụ mmọnwụ ị ga-asị na ndị nna nna anyị ha abịalao abịala ha ịkụsa obodo n'ihi na otu ha siri dowe obodo abụzi ka ọ dị ya bụ onye mere ihe ọjọọ ga-amalite ịrịọ mgbaghara ya bụrụ ka a ga-ana onye ahụ iwu ana onye ahụ iwu igbo ịhụla na e, ihe banyere omenala igbo na ọmagbuola onwe ya ndị mgbe gboo hazichara ihe o mana amaghị m ihe na-eme ugbu a ya bụ ka anyị uche azụ ka anyị were ire anyị gụọ eze anyị ọnụ ndị igbo ibe m ka anyị zie ọba nnọọ ka anyị tụlee nọ ma marakwa ebe anyị siri gaghị ka anyị nọ dozie onwe anyị dozie asụsụ anyị kwalite ya ya na omenala anyị iji kwụrụ dị dịka asụsụ ndị ọzọ dịka omenala ndị ọzọ pụtara ihe na mba ụwa ka anyị matakwanụ na ndị Igbo bụ igbo bụ ndị gbuhere ụzọ ndị ọzọ esoro gawa ndị nwere uche na mbụ ndị nwere uche ruo taa taa igbo ndị bụ omepe obodo biko ka anyị ghara nọ ịnọ na-eleda ihe anyị nwere anya ka anyị kwalite ya n'ụdị dị iche iche a sị m ya gaziere gị n'ụbọchị nke taa maka ige anyị ntị n'ihe omume ndị bụ igbo nke na-abịara gị na UHTV Naija chetakwa na anyị ka ga-ezutekwa ọzọ n'ihe omume a aha m bụ adaeze ọpara anyanwụ adaigbo igbo ụwa makwuore gị mma ka emesịa mm.